At Center for Research History and Culture today is Sunday the fifth of February 2023. The place is Amapalata Neyumweri. The occasion is the 2023 Ada Masquerade Carnival. in celebration of the 2023 edition of the Okugwaro Igbo Festival ọ dịba anyị anyị na every year yesi ọ dịba ndị na-edu ya na anyị na ha na-ele anyị na ebe anyị ka anyị na-eme na ebe a ọ adịgide dịgide ọ na-ewepụta ụwa ọ ya adịkwa anyị na ka anyị na-aya rụzi na na-adịba anyị na-adị ego ibe nara Naịjirịa ka ọ baa anyị ego anyị na-eje ka anyị na-ana eje ka anyị bịara taa oriri anyị ọgwụgwụ arọ akwụsị arọ eme mmemme ti ada na ka anyị nọ na anyị maketa gị ọ mgbe okpuefi okpuefi wa na ndị dina na yo lidi so da ne ko ku dakura a da wuta dakura a bi bona ba a ma le a na ma na na na ma ka ka ni wata wata a bawa a bawa da ya ba jo zo a ya ba jo zo a a wa mo lo jo ja ita ba di bewu ita ba di bewu ita ba di yo ya ki be we thank god omo mo ti ko believe we enter Eh, anyị bịara ọgụgụ arụ mmụọ eh. igbo niile na-agụ anyị na-ekwu na anyị isi otu anyị isi agụmara anyị abịakwa arụ ọzọ anyị abịakwa agụmara anyị were ekwu na onye ọbụla bịara agụmara anyị eje n'udo na nwere bịa anyị gụchasị anyị agụta ya ọma eh? anyị wee kwuere ụdị isi ihe ka anyị abịakwa na be anyị ee maka na merisi na anyị arapụ Kalụ onye bụ arụ anyị na-agụ ọya adị mma si na bụ onye nwe anyị adịla anyị na mma ɛma eh, eh, yesu eh, ló fún yẹn náà sí sẹ́nà christ wọ́n yẹn wọ́n ayé. òbu yẹ àná òbu tukù ká iná pẹ̀lú nù. ok òbu tukù. ìṣe christ mọ̀ iná pẹ̀lú christ. òbu tukù ká iná pẹ̀lú dàrú àrọ̀. mani nẹ. yẹ sáyẹn ká so. ẹ o ti la. ẹ òbu náà iná bẹ bọ́. ok ká iná pẹ̀lú. ok. alo. ẹ gbadá lu. Number One TV reporting for the Center for Research in Igbo History and Culture. Today is Sunday the 5th of February 2023. And as you can see, we are here at Amabalata Nlewi Humweri. The occasion is the Ada Masquerade Carnival Day as part of the celebration of the 2023 Okuguaro Festival. Uh, one, uh, wọ́n àwọn ìfọ̀ àbàkìtì bá yẹn ó sì lè ti

anyị na-esi ndị Igbo banyere ibe na-eme taa na-eme a dị mma ka Chineke nna onye ime eluigwe n'ele anya ebela ka arụ ọnụma ụlọ anyị arụ ebe ebe si arụ ọla ya aka nwanne afa gị ozi gị ize abụ m onye abụlaezionye Enugwu oju ara m na nne m wee na gwa amama okwu Dikora, dịkọra ọkawa n'ime four days ka anọ ebe ee kedu ime ibi agwa ndị igbo banye n'ibe na-eme ọdịnala igbo dị nke nwa anyị na-eme ebe nke bụ nke anyị ka ọ bụ ya ka anyị ji eme ụdị akwụkwọ ya dị ndị igbo mma dịbụ ụdị aja ejuru ebe na-arụ ndị ozi na ozi igbo ma ebe ọ gbalịba igbo ma ebe ọ gbalịba ka anyị bụ ibe ka anyị nwee onye esenge eh, ovu gbolo chụkwasị ya chụkwasị ya asụmụ igbo mee ibe ọkpaliba kedu ibe abụọ ọkpali ndị igbo bụ achie mba mee ndị igbo ozi na nsogbu na-egbu ndị ọbụla rue na bebe malụkọta ụlọ gbasuo ya ọkụ gbaje na ndị ichie kpee ekpele malụ ụlọ gbasuo ya ọkụ ka a na ihe egburozi mmadụ bebe ọzọ na otu ha warọzi na bebe ọzọ na egburozi mmadụ na bebe ọzọ onye a bụ isi sekpụzụ ọ bụkwara ndị igbo ọzọ site na mmiri na ọ bụrụ mmiri ma anwụ bịara bịa chụọ mmiri ọsọ ndị ọbụla kpụrụ ọjị ma jee na mmiri dibere ka ma jee ka ma kwue na mmiri ya aka anwụ maka na ọ bụ na anwụ ka mmiri ịma na agụụ ya agụ iri o kwuru ọzọ na nwere ndị chọrọ ka ma gote ndị igbo agha ndị igbo kpụrụ ọjị jebe na ndị chi ebebe ndị igbo ọbụla jebe na ndị chi ebebe uwe na anyị arụrụ ọgụ because today I haven't just rough. Kọ̀wájẹ́ nà bẹ́ẹ̀ kọ̀wájẹ́ nù ọ̀wà. Ọ̀nyà mi wọ́n gbàgbé ní ìlú pàtẹ́. Ọ̀kẹ́ ní ozi ozi lè ní. Mo ní Arọ. Ọ pàdé ọmọ mi. Ní onye ọ̀bụla jẹ́ sí ẹ. Ọ̀jẹ́ ọ̀jẹ́ mẹ́wàá nọ ebe a wee mee ife ọgwụgwụ arụ a ga-abụ nke a bụ ugboro ịtọ mụ na gị na-ezukọta n'ife ọgwụgwụ arụ ee kedu ife dị iche na nke arọ karịa nke a ka abụ na ndị ọzọ emegoro ife dị iche na nke arọ karịa nke a ka abụ bụ nke a ka abụ nke izi ego eji mee nke arọ ka nke a ka abụ den ego anyị nwetara arọ nke anyị nwetara aka abụ mpe na nke anyị nwetara arọ because all these jẹ̀mí náà mẹ̀lẹ̀ ẹ̀gà góòdì góòdì everywhere lónìí lónìí àdúgbò àwọn àmà àánú wàá ìdàlẹ̀ mẹ́wọ́ yẹn òkúwé ní ìkù ó sì ti kú kárọ̀ ọ̀hún à ilé ní ìjì ìjẹ̀dìá maka ada àwọn àná àbátà àná oníwèé jẹ àbá àdà ó sọ̀tọ̀ àdàbàlà kàá fún. Fada Balagao. My name now. This one I tell you to Mount Carnival. Mount Carnival. Okay, no problem, sir. Yes, no problem, sir. Go Mount Carnival. Go Mount Carnival. Mount Carnival. Mount Carnival. Yeah, we can pass. Yes, we can pass that now. My name now Mount Carnival. Go and put it back down. Ada bana ara no to. Mount Carnival. Um, ọ ọnwa ebikwuru ndị atụrụ m n'anya ị na-akọwa na ego adatali nke arọ ka nke a ka oke e eh. ma ibe meli na echenji nwa na-emechiri ụlọ ebere na-asị kedu ka unu eji ya eme ebeladi ya maka na arụpụcha o ji aka alụsị ọrụ ụlọ ezu alụ olụdị mma n'ihi na nke nwaanyị nọ kịta destat na ego adịrọ na naijiria na a gara enweta ego ndị mmadụ ka na-abụ ụdị ego na akaụntụ ahụ edere n'ọkwa ọ na-adrọp ọ na-adrọp na anyị kwa anyị ga-emebata ala aja aja ego a na-abata daalụ ee dịkọra ana m aja gị ike n'ọrụ ị na-alụ n'iji wee bụ na omenala anyị dele dele gaba ọ bụrụ ọlụ ka ọ bụ ọ dị mkpa rinne ma ọ nwere onye kwuru okwu ebe a nya nyere lekshọn na-akọwa nọ ndị na-eje ụka nọ mba na-emebi omenala kedu ebe bụrụ n'okwu abụ kwuru na ndị na-eje ụka na-emebi omenala ọrịa na ọ bụ ya bụ ọrịa edupu mmiri ụdị akọlụkwu na ndị omenala ogwugwu abụ na ya ndị ọbụla arapụ ndị na-eme nke maka na mmadụ mme eh, na ọchịchọ onwe ka ọ dị ọchịchọ onwe ka onye zuru echọ ọ nwere onye na-ezu ụka na-ezu ori ebe ya na onye ori ọ nwere onye na-eme ọbụla na-ezu ori ebe ya na onye ori ọ na ezigbo ihe na-adịghị enwe nke ọ bụ ka gị dị ka ogene na onwere ndị na-eje ụka ma banyere eme ibe na-adabara adaba onwere ndị na-ebe eh, alụsị ma be na-eme ibe na-ekwesịrị ekwesị na onye na onye na-eme bụ nya maala iko ọ na-eme ee eh, ibe omenili bụ na onye abụkwuru okwu ụnyaahụ na ọ mara ibe ọ na-ekwu ihe na akụwa emeka ibe nji e ku ya bụ na mụ lụrụ ụnyaahụ tupu anyị abịa n'ọnwa na ahụ na chikotele na ndị ayaka bịa na be m ma signboard ma ibe dị na be m mba rụpụtasị puli bulie tụọ ọnụ ezikwuru ọtụ ụdị a ka m na-anụ n'ezi ndị na nwaanyị na-ele na ndị ayaka ahụ jere n'ibe pa akili nku ya na hyɛ deɛ wokuta sɛ nku ni na aweliɛ wa blɔk wɔ shell road wòdi àwọn kan mɛlɛ ne si kulɔtɔ nkesi kumɛ esi abɛ esi si ɔya welu odu mi bɛ ni nɛ. bụrụ na ndị emegide ụdịbe onye ibe kwesịrị ekwesị na ya ka aga na-eme ijebe mmadụ ropu ibe onye onwe bulie ya tụchie ezi ka enwe asidenti ọ bụrụ na emegide awa ban ya ayaka ọkwa asị nọ ndị na-eje ụka ọ ndị na-eje ụka ka ya ebule m iwe ahụ maka na ndị ahụ na-eji ayaka abụrụ ndị na-eje ụka onye na-azụ alụlụ ụlụana onye na-alụ ụlụana na alụlụ ọgwụ ụdị ihe na mmụọ ya ji n'onye ụlọ ala ka ọ bụ onye ụlọ ala ka ọ bụ anyị aka megide wee jere ụmụ mmadụ na aka na bụ ya bolo even mua oya di na kambo aya ka kuma na mana na ba mete na aya apa anuba na obodo ụdị a na-eti adata anyị alị ọma ọlịlị si ndị mmadụ eji na mma ma ọ bụ as nye anyị ọbụla anyị ihe ọbụla mmeri na-emerụ mmadụ arụ mmadụ arụ mana o nwere ndị bụ ndị ajọ ibe a na-alụrọkwa nke wekwale mma ah, ahụ ụnyaahụ so na ọ bụrụ e, e, One Kunyina lolwa lwana dia one Jiloya one ni wako lwana Obo mwana eduka mwana komo mwana Be muslim one lwana one Oh, iri ma ibe bụ problem ịma mụnwa bụ pastọ ka m na-eje ụka ma ma esolu unu na-eme na-ekwunye ibe dị na omenala ụfọdụ ndị mmadụ aghọtara ya bụrali na na-eje ụka mụ na ọ eje ụka aghọtara ya na anyị na-ekwu na omenala bụ ezigbo ibe ka ọ bụ ma ibekwa ji ibe bụ na ya bụ na ndị ụlụ ana na ndị ajọ mmadụ na-eji omenala wa na-akọva ibe a na-eme a na-alụ ana basị gị na omenala ka ị e na-eme so kedu ife unu bụ ndị bụ isi because na ụka ka m bụ isi be anyị na-akpa alụ ka anyị eji ya eme ndị ajọ mmadụ n'etiti anyị kedu ihe unu na-eme ịhụ na ndị abụ na-alụ ụlọ ala julu ọ mmadụ na-ekwu na ife e, kidnapping a na-eme kita abụrụ m list ya publish this week of ibe a na-agba ọgwụ eji eme kidnapping ọgwụ eji egbu mmadụ ọgwụ eji enye ha mụrụ asị na ọ n'ebe anyị ndị newspaper a asị na n'ibe anyị elistili five communities kasị ibe a na-eji agba ọgwụ armed robbery na ọgwụ ndị a na ọgwụ na the top five ndị abụ na-eje akpọlụ mmadụ ọgwụ ka o wee robbery ori ọ bụrụ ajibe ka ọ na jụọ ya na ya eme omenala kedu na-eme iji na

obodo ọ nwere nzobe dị ya onye na-agba ọgwụ eji egbu mmadụ ọ ga egbu mmadụ ahụ onye na-agba aka ọgwụ ọbụla ọnọdụ onye ahụ maọbụ nke arụ ọnwa agụrụ ala nke ọgwụ iwere ọgwụ bụ anụ arụ ọbụla na-eso arụ n'eme ebe arụ jọ ewetara ụgbọala nkwu ọgwụ na di ya ewetara ụgbọala nkwu ọgwụ na di ya onye na-agba ọgwụ ajụ ibe ka onye abụ na-eme onye na-agba nọnsensị ọgwụ ajụ ibe ka onye abụ na ndị omenala na kulieri kɔ n'a ju kɔnɔ y'a minɛ maa jɛ. nka n'o bɛ nana kɔ dɛ mɛ. o kura bɛ na na o kura ala y'a ma mɔ o kura o kura kura bɛ na na. n'o ni ka o bɛ so ɔ bɔn i ti o kan. o kura e ti yɔrɔ kura bɛ na. a kura bɛ na. o kɛ wa e na ma a kura bɛ na granule na gwa gita oru na anyị na-eme abụ mmiri ahụ ndokwa arụsị nje na ndị ji ndokwa eji nje na mmiri usoro nna nna anyị rapụziri anyị ọ bụ ọgwụ ọgwụ nwere a na-akpọ kpọrịndọ ihe bụ na-ebute adaptawo ka ekili yɛ kɛdi ozi yɛ zi ndị be anyị banyere ibe ene especially banyere ibe anyị kwuru akịta onye ọbụla na-eme ana nsọ ka mmụere bụ mmụere achọrọ ịba atụ mmụere achọrọ ịba atụ ọ ịba atụ ka ya ama ihe na-eme ọ bụla na anyị ekwekọrọ nwaanyị na-eme ịba atụ onye ewere aka bute n'ihe ọbụla ị na-eme mmadụ lee ibe ma nwanne ya liro mmadụ ewekosie ihe niile ma nwanne ya mmụọ emeghị ya na mmụere mmụọ dịbe anya chọrọ ya ihe abụ nsogbu anyị na-enwe ndakasị mmekọtasị na na anụ ọgụ mmekọtasị na na azụrụ anyị ibe anyị ọ bụ na m nwere okwukwe ọnụ o nwere obodo na naijiria na afrịka gabụ ụmụ daalụ ee ọra anyị ya anyị ya anyị ya achetakwa azụ na ya ma ka anyị kilie wonda e, daalụ rinne